AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye na-asụ asụsụ igbo unu abịala ee ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya na-achị n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma nke a nwanne m ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkata ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi enyi m anyị abịala ọzọ na nnọkọ nke ụbọchị taa ya ka m ji obi ụtọ na-asị ole otu ezinụlọ gị dị amaara m na onye nwe m nọnyere anyị niile amakwa m na ihe na-aga nke ọma na ezinụlọ gị ka onye nwe anyị nara otuto n'ụbọchị taa soro m ka anyị leba anya n'isiokwu nke na-asị ozi nke dị mkpa ozi nke dị mkpa ọ bụrụ na anyị leba anya n'akwụkwọ ọlụ ndị ozi isi iri na atọ amaokwu nke abụọ ka anyị lebatụ anya mara ihe o kwuru akwụkwọ ọlụ ndị ozi isi iri na atọ amaokwu nke abụọ na-asị ma mgbe ha na-efe onye nwe anyị ofufe na-ebukwa ọnụ mmụọ nsọ sịrị kewapụtara m Barnabas na Sọl ịlụ ọlụ nke mkpọwụrụ ha ka ha lụa kewapụtara m Barnabas na Sọl ịlụ ọlụ nke m kpọwụrụ ha ka ha lụa gị onye mụ na ya na-atụgharị uche mgbe ọbụla mmadụ wepụtara ohere ya chọọ iru Chineke ihe na-atụgharị ma ọ bụrụ na anyị chọọ iru Chineke n'ezi obi n'ikwesị ntụkwasị obi ihe na-atụgharị n'ime ndụ anyị ọ bụ ya ka m ji na-agbọsi anyị obi ike n'ụbọchị taa na-akwali obi anyị ka anyị wepụtatụ ohere ọbụnarị mgbe ihe na-anaghị aga nke ọma ka anyị chọọ iru Chineke ọ bụkwara mgbe ihe na-aga nke ọma ka anyị wepụta ohere si Chineke nna anyị imeela ka e bulie aha gị elu n'ihi na ihe na-agara anyị nke ọma n'ụbọchị taa ọ dị otu nwa okorobịa nke eji zie ozi ya nke dị mkpa Ọ bụ gịnị mere nwa okorobịa bụ onye na-achọ ọrụ o nweghị ọrụ ọ na-achọ ọrụ mmanya ahụ ebe e dere na a ga-ewe ndị badụ n'ọrụ ya jikere gaa ebe ahụ mgbe ọ na-eru enwe n'ahịrị nke dị ogologo n'ebe ahụ n'ihi na ọ bụna nramahụ nke otu onye o guzokọtala n'ahịrị a ọnụ ọgụgụ ya n'ahịrị ahụ bụ ohu na abụọ mgbe o ji bịa n'ahụ otu ihe si na-aga ya agakwuru onye ozi ma ọ bụ onye odeakwụkwọ nke onye a na-ele ule nke eji ewe mmadụ n'ọrụ si ya biko achọrọ m ka ị were akwụkwọ a nyere m nna gị ukwu onye ozi nke nwoke a sị m mm, ọ bụrụ n'otu ahụ ka m were ya banye ugbu a mee ka o ruo ya ngwa ngwa mgbe o ji were akwụkwọ a banye nye nna ya ukwu nna ya ukwu wee tọpe akwụkwọ a wee dapụ n'ọchị gịnị na-atọ nwoke a ọchị ọ bụ n'ihi na nwaokorobịa ahụ si n'ezie ọnụ ọgụgụ m n'ahịrị a nke m nọ n'ezi bụ ohu na abụọ hụkwa na imeghị ihe ọ bụla ruekwa mgbe mụ na gị hụsịrị gị onye na-ege ntị lee otu echiche si bata nwa okorobịa n'ime n'otu echiche a ndụ ya wee gbanwee n'ihi na ịbụ onye kara obi ịbụ onye obi ya mejupụtara n'okwukwe na ya ga-enweta ihe ya chọrọ n'ụbọchị ahụ ya wee nwee ike tụfuo ihere nwee echiche nke izi ozi a dị mkpa inye onye nke na-ewe n'ọrụ n'ezie nwaokorobịa nwetara ọrụ a n'ụbọchị ahụ ọ bụ na eme anyị gị onye mụ na ya na-atụgharị uche na ọ bụrụ na iwepụta ohere chee ezigbo echiche echiche nke ga-enyere gị aka na ọtụtụ ihe ga-agbanwe n'ime gị ọ bụ na ị maghị na ahịa ahụ nke na-ana-aga nke ọma ọ bụrụ na ị chebara ya ezigbo echiche na Chineke pụrụ izi ụzọ ị ga-esi mee ka ihe gara gị nke ọma nramahụ ahụ nke dị n'ezinụlọ gị na ọlụlụ di na nwunye gị ọ bụ na ịmaghị na Chineke nwere ike iwebata echiche nke ga-eme ka ihe ahụ bụ nramahụ si n'ụzọ ahụ wezụga onwe ya gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa kwee ka echiche gị na-alụpụtara gị ezigbo ihe mgbe ọ bụla. otu echiche nke ga-abata n'ime gị pụrụ ịgbanwe ndụ gị ọ dịkwanụ ihe karịrị mmadụ iche ezigbo echiche n'ihi na echiche nke ị na-eche pụrụ ịlụpụta ọtụtụ ihe n'ime ndụ gị dịka m kwuworo ọ pụrụ idu gị rịa ugwu niile nke nramahụ ọ pụrụ idu gị gafee ndịda niile ọ dịghị ebe echiche na-ana akpọrọ mmadụ garue bụ echiche nke na-alụpụta ogologo ntachi obi ọ dịghị ihe nwere ike igbu echiche ndị a n'ime gị mmadụ na-ebicha n'ụwa a gawa ma echiche nke o chepụtara na ihe nke echiche ya lụpụtara ga-abụ ihe eji na-echeta ya ụbọchị niile m na-asị gị onye mụ na ya na-atụgharị uche mere onwe gị ọnọdụ nke gị na onye kere gị ga-eji wee na-atụgharị uche nke ikike mmụọ nsọ ga-eji nwee ike bata ma wulie echiche gị n'ụzọ nke ga-enyere gị aka ọ bụrụ na anyị ghọtara nke ọma ebe anyị gụrụ n'akwụkwọ ọlụ ndị ozi ọ bụ mgbe ndị na-eso ụzọ Jizọs nọkọrọ ọnụ weda onwe ha n'ala chọọ iru Chineke too aha Chineke mara na ime nke ọma ha dabere n'ebe Chineke nọ ọ bụ ya bụ mgbe echiche ji bata ha n'ime amara na ozi ahụ nke ekwesịrị ịga na ọ ori ndị Chineke họpụtara bụ Barnabas na Sọl bụ ndị a maara nwere ike ịga n'obodo ahụ mee ihe nke kwesịrị ka emee anapụta mkpụrụ obi ikike nke mmụọ nsọ dịrị gị n'ụbọchị taa ọ dịrị m ọ bụ anyị nwa bụ ndị mmadụ bụ ndị na-anaghị ege ntị ịmata mgbe Chineke na-akpọ mụ na gị oku ọ bụrụ na ijisi ike dị ka anyị na-atụgharị uche a n'ụbọchị taa mere onwe gị ohere gị na Chineke wee nwee nnọkọ n'ezie ọ dịghị ihe ga-eme ka onye nwe mgbakụta gị azụ ọnọdụ ahụ nke bụ nramahụ nke na-eche gị n'iru nke na-amaghị mgba n'ezie Jehova ga-agbanwe ya adakwala mba ezi onye na-ege ntị amaara m na ịghọtawo oziọma nke taa nke na echekwutara mụ na gị ma anyị chee echiche chebara ihe ịnụrụ echiche olu ọma nke onye okenye eze nlewemchi na-asị anyị taa ị chebarala ihe ahụ echiche chebara ihe ahụ echiche onye ọma na-ege ntị mara sị na ọdịmma nke ndụ gị na ọdịnihu nke ndụ gị nọ n'ime aka ee anyị ma na ihe niile nọ n'aka jizọs ma chineke agaghị hele eluigwe lọda n'ala onye nyewo mụ na gị izu ka anyị wee chee echiche ka anyị wee mara ihe anyị chọrọ ime n'ime ụwa nka ma na asị onye ọma na-ege ntị chebara ihe ahụ echiche site na chineke nyewe anyị ike na amara nke anyị ga-eji wee bie n'ime ụwa nka imeela onye okenye eze nlewemchi anyị na-asị ka ịhụ na ya chineke na amara chineke na udo ya bara gị ma na ezinụlọ gị ụba n'aha jizọs amen onye ọma na-ege ntị ka anyị deredu mgbe anyị ga-anụ abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi ahụrụ eze mma ugoji debara n'ụgbọ ya oke oriri na ọṅụṅụ dachiri ha niile obi ụfọdụ na-akwa n'ụgha egbo ha amaghị na n'ụgha na-ekwu eziokwu dịka Wichita. ezie onye igbo na-ege ntị ka mara chineke binyere gị n'aha jizọs amin isiokwu anyị n'ụbọchị taa na-asị ekwela ka ọ dịrị gị dị ka ọ dị n'ụbọchị n'ụwa asị m na isiokwu anyị taa na-asị ekwela ka ọ dịrị gị dị ka ọ dị n'ụbọchị n'ụwa anyị ga-ewere ihe ọgụgụ anyị n'akwụkwọ luk isi iri na asaa amaokwu nke iri abụọ na isii akwụkwọ Luk isi iri na asaa amaokwu nke iri abụọ na isii ebe a na-asị otu a ma dịka e mere n'ụbọchị Noa otu a ka ọ ga-adịkwa n'ụbọchị nwa nke mmadụ ọzọ ma dịka e mere n'ụbọchị Noa otu a ka ọ ga-adịkwa n'ụbọchị nwa nke mmadụ okwu a bụrụ gịnị ka e mere n'ụbọchị Noa ihe mere n'ụbọchị Noa bụ ọ bụrụ na isoro m jee n'akwụkwọ jenesis isi isii amaokwu nke ise na nke isii ebe ahụ mere ka amata na jehova wee hụ na ihe ọjọọ nke mmadụ riri nne n'ụwa ọ hụkwa na nchekwube maọbụ ihe a na-akpọ nchepụta niile ọbụla nke echiche obi ya bụ naanị ihe ọjọọ ogologo ụbọchị niile jehova wee chegharịa na o mere mmadụ n'ụwa o wee wute ya n'obi ya leenụ chineke onye kere mmadụ n'oyi ya dịka jenesis mere ka anyị mata na chineke kere mmadụ n'oyi ya n'okere ha nwoke na nwanyị ma na jenesis isi isii a sị na ebe a na nchekwube maọbụ nchepụta nke obi mmadụ n'ọnwa ihe jọrọrị njọ n'ogologo oge ya niile n'ọnwa ihe ọjọọ ka mmadụ nọ na-echepụta n'ihi ihe ọjọọ ya mmadụ nọ na-echepụta owute onye nwaanyị na ya kere mmadụ chineke wee gwa ori ya nwoke bụ noa na jenesis isi asaa ka noa nwee ike ịtụ ụgbọ gịnị bụ ụgbọ ahụ ọ na-atụ ọ bụ eziokwu na ọtụrụ ụgbọ eji chinye ụmụ anụmanụ ndị mmadụ abanyekwa n'ime ma ebe a mere ka anyị mata na n'ụwa nọ na-aga na-ezi ozi ọma na-agwa ndị mmadụ ka ha chegharịa na onye nwe anyị sị na anyị ga-eji mmiri mebie ụwa n'ihi ajọ omume nke jupụtara n'elu ụwa ma ọtụtụ mmadụ lee n'ihe nkwamemo ọtụtụ mmadụ nọ na-achị n'ụwa ọchị si ole mgbe ọ hụrụ ka mmiri enwere ike iji mmiri were mebie ụwa ọghọọ ihe nkwamemo ọkwa otu ọ na-adị n'ụbọchị keta o nwere mgbe ị ga-aga na-agwa ndị mmadụ okwu chineke ha na-achịghị ọchị ị na-agwa ndị mmadụ na jizọs kraịst na ọ ga-abịa ọzọ ibi were ụwa a dịka iyi ubi ndị mmadụ na na-achị ọchị ndị mmadụ na na-asị onwe ndị na-eji ya na-eme ihe nkwamemu na-asị nke ọ bịara mbụ ọ dịrịla ya mma na ọ gaghị abịa ọzọ ọkwa otu aka ahụ ka ndị mmadụ nọra na-akwa n'ụwa emo kwachaa ya emo akwụkwọ ebe a mere ka anyị mata na n'ụwa na ọ ụgbọ ahụ otu narị afọ na iri abụọ otu narị afọ na iri abụọ otu onye ji na-agbasa ozi ọma olee ndị kweranụ ndị obodo ekweghị ụmụnna ekweghị ụmụnne ekweghị ewezụga n'ụwa nwaanyị ya ụmụ ya atọ ndị a na-akpọ shem ham na jafet a sị na ọwụ mmadụ asọtọwo ihe banyere n'ụgbọ ahụ na mgbe ha banyere n'ụgbọ ahụ ma chetakwa na ọwụ n'ụbọchị ahụ ka mmiri malitere zụwa ha nọkwara ụbọchị ole na ole ma bụ onye dịka ụbọchị asaa mmiri ahụ abịa mgbe mgbe mmiri zụwara ọtụtụ mmadụ gbara bịa n'ụwa meghere anyị ụgbọ o wee ọ bụ mụ mechiri ụgbọ mmụọ ozi wee mechie ụgbọ were ọtụ gwa ya wee laa ma taa ọkwa otu a ka anyị na-ezi na-eme ka ndị mmadụ mata na onye nwe anyị ga-abịa ọzọ ọ bụ ihe jizọs kraịst ji kwuo n'ebe a n'akwụkwọ luk isi iri na asaa amaokwu nke iri abụọ na isii na dịka ọ dị n'ụbọchị n'ụwa n'ọgba otu ọ ga-adị n'ụbọchị nwa nke mmadụ gịnị nwe ụbọchị nwa nke mmadụ ọbịbịa abụọ nke kraịst ọ sị na ndị mmadụ ga na-aṅụ mmanya ndị mmadụ ga na-alụ di a ga na-enye na ọlụlụ di na nwunye ọtụtụ ga na-ewere n'ihe nkwamemo ọ bụ otu ọ dị n'ụbọchị kịta gị nwa nke mmadụ onye na-alụ olu anyị ịnọla njikere ịnọla njikere ọbịbịa abụọ kraịst n'ihi na anyị amaghị mgbe onye nwe anyị ga-abịa ekwela ka ọ dịrị gị dị ka ọ dị n'oge n'ụwa n'ihi na ọtụtụ mmadụ che na ọwa ihe egwuregwu ọkwa ụtọ ọbịbịa onye nwaanyị ga-abịagide ọtụtụ mmadụ taa o nwere ndị na-anọ ebe ha na-aṅụ mmanya o nwere ndị ga na-akwa iko o nwere ndị ga na-ese ihe osise o nwere ndị ga na-ewe n'ihe egwuregwu o nwere ndị ga-ewe wee na-enwe ihe ọchị si a onye gwara gị na jizọs kraịst ga-abịa ọzọ ma okwu onye nwe anyị wu ee na amen ọ sị ka ọ dị n'ụbọchị n'ụwa na taa ka ọ ga-adị n'ụbọchị nwa nke mmadụ gaa ezi onye onye igbo na-ege ntị ị nọkwala njikere ana m ajụ gị olee mgbe onye nwaanyị ga-abịa gị onwe gị amaghị onwe m amaghị oke na ọlụ anyị bụ ka anyị na ọla njikere o nwere ike ịbụ taa o nwere ike ịbụ echi ile o nwere ike ịbụ mgbe ị na-arahụ ụra ma otu ihe dị oke mkpa bụ ka anyị na ọla njikere chebiri ọbịbịa nke onye nwaanyị n'ihi na anyị amaghị mgbe ọ na-abịa ọ bụrụ na onye nwaanyị abịakwute gị na mberede ị ga-akwa mmakwara a sị na ọtụtụ ndị ga-eti ewo amaghị m na ọ ga-adịrị m otu a dịka ha tiri n'oge n'ụwa n'ihi na ha amaghị na onye nwaanyị gara eji uju mmiri mebie ụwa ma ha nwere ọtụtụ ohere iji chegharịa ma ha were na n'ihe egwuregwu gị onye na-anụ okwu a taa ị ma na onye nwaanyị ga-abịa ọzọ ị nọla njikere jichi ike nwee mkpebi dị mma bie ezi ndụ mee ihe dị mma mee ihe na onye nwaanyị na-achọ n'ihi na onye nwaanyị ga-abịa ọzọ n'ihi na onye nwaanyị ekwela nkwa na ị na-aga idoziri anyị ebe na ịgaji ebe ọzọ na ị ga-arara onye anyị onwe anyị nye onwe na ebe ya onwe ya nọ n'ọnwa ebe ahụ ka anyị onwe anyị ga-anọ ya mere ana m arịọ gị ka okwu a na-ada ka ị nọla njikere ka ị rapụ ụzọ ọjọọ niile nke chọtara onwe gị ma bie ezi ndụ kpebiere onye nwaanyị ibi ezi ndụ ịlụ ezi ọlụ ime ezi ihe gabụ mgbe onye nwaanyị ga-ebịa ka ọ hapụ ịdịrị gị dị ka ọ dị n'oge enuwa ka ọ dịrị gị na mma ka ị nwee ike iketa alaeze ahụ ebe onye nwanyị anyị nkwadobere anyị o kwere anyị na nkwa ka ọ dịrị gị otu a ka onye nwanyị mee gị mma n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen ozi nke dị ụtọ na ntị onye ije ka ọ ije m jụọ gị ị nọ na njikere iji kerewo na-eche mezaya jehova onye kere mụ na gị ka ọ bụ na ị nọ na-asị n'ime obi gị otu ị na-ana oziọma hapụ ndị ahụ oke ihe ha na-akọ afọ iri gara aga afọ itoolu gara aga afọ ise gara aga a sị na jizọs na-abịa ahụbe jizọs a ana m asị gị nọ na njikere na akwụkwọ nsọ gwara mụ na gị onwe onye ma mgbe kraịst ga-abịa nọọ na njikere ka ọ bụrụ na ihe mere na ụbọchị nke noa abụ ihe ga-eme mụ na gị onye na-ege ntị nọọ na njikere gụọ akwụkwọ nsọ kpaa agwa dị mma ịnụwo ịhụwo ka okwu ọnụ gị kwupụta na chineke bụ eze mee ihe dị m onye ọma na-ege ntị ozi ọma nke taa nyere m obi ụtọ ma na-asị gị onye na-ege ntị ka ọ ghara ịdị ka ụbọchị nke noa mmadụ niile na-eri na-aṅụ na-enwe mmekọrịta onwe onye mmanụ si na jizọs ga-emebi ụwa ka ọ ghara ịdị ka ụbọchị nke noa onye mgbasa ozi na-adọ na gị ntị na-asị anyị nọọ na njikere n'oge ọ bụla n'ime ndụ gị nọọ na njikere imeela onye mgbasa ozi ahụrụ eze mma ugoji ka chineke dozie okwu ya n'ime ndụ gị gị ma na ezinụlọ gị ka ịhụ na ya chineke amara ya na udo ya bara gị ụba amen imeela ọma nke taa ichekwutawara anyị na jizọs na-abịa ọzọ onye ọma na-ege ntị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagojugị anyị chọrọ ka anyị leba anya rutena anyị nso na adreesị ndị a awrnigeria at com awrnigeria at com ma ọ bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot bụ 070-6363-7224 070-630. 637224 otu aka ka njikwa na-ekele ndị nyere anyị ọbụọma nke taa anyị na-asị ka chineke dozie okwu ya n'ime ndụ unu unu emeela n'olu na abụ ọma nke unu nyere anyị taa onye ọma na-ege ntị chekụtakwana ị nwere ike ige ọma nke taa na awr.org gị tinye asụsụ igbo awr.org gị tinye asụsụ igbo ka chineke dozie okwu ya chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enweta bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa ndewo